isiokwu a na-amụ amụ nke iri atọ na anọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Ọktoba 16 ruo 22 mụta ihe na amụma ndị edere dere na Baịbụl amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ndị ma ihe ga-aghọta ha Daniel isi iri na abụọ amaokwu ya nke iri abụ nke iri itoolu na asatọ akwụkwọ nsọ si n'ike mmụọ nsọ Chineke ihe isiokwu a na-ekwu n'agbanyeghị otu ihe si dị njọ n'ụwa obi kwesịrị isi anyị ike n'ọdịnihu ga-aka mma ịmụ amụma ndị e dere na Baịbụl ga-eme ka obi sie anyị ike otu a n'isiokwu a anyị ga-eleba anya n'ihe ụfọdụ mere anyị kwesịrị iji na-amụ amụma ndị dị na Baịbụl anyị ga-elebakwa anya na nkenke na amụma abụọ n'ime amụma ndị Daniel dere Hụkwa otu amụma ndị ahụ nwere ike isi abara anyị uru ma anyị ha. Paragraf nke mbụ Ajụjụ Olee ihe nwere ike inyere anyị aka ka ịmụ amụma ndị dị na Baịbụl na-atọ anyị ụtọ? Otu nwanna bụ okorobịa aha ya bụ Ben sịrị, Ịmụ amụma ndị dị na Baịbụl na-atọgbu m atọgbu. Ị kwetara ihe o kwuru ka ị chere na amụma ndị dị na Baịbụl anaghị ekwe nghọta? O nwedịrị ike ịdị gị ka ịmụ amụma ndị e dere na Baịbụl ọ na-agwụ ike ma ọ bụrụ na i chee ihe mere Jehova ji kwe ka edenye amụma ndị ahụ na Baịbụl o nwere ike ime ka ị gbanwee otu isi ele ha anya paragrafụ nke abụọ ajụjụ gịnị ka anyị ga-amụ n'isiokwu a n'isiokwu a Ihe anyị ga-eleba anya na ya abụghị naanị ihe mere anyị kwesịrị iji na-amụ amụma ndị dị na Baịbụl. Anyị ga-amụkwa otu anyị nwere ike isi na-amụ ha. Anyị ga-elebazi anya na amụma abụọ dị n'akwụkwọ Daniel ka anyị hụ otu ịghọta ha ka esi enyere anyị aka ugbu a. Gịnị mere anyị kwesịrị iji na-amụ amụma ndị dị na Baịbụl? Paragrafụ nke atọ. Ajụjụ: Gịnị ka anyị kwesịrị ime ma anyị chọọ ịghọta amụma ndị dị na Baịbụl? Anyị kwesịrị ịchọ ka e nyere anyị aka ka anyị nwee ike ịghọta amụma ndị e dere na Baịbụl. Legodị n'ihe atụ a. Ka e were ya na ị chọrọ ịga ebe ị na-amaghị mana ya enwe enyi gị ma ebe ahụ nke ọma gị na ya so na-aga. Ọ ma ebe unu nọ nakwa ebe ụzọ nke ọbụla ga-eduga unu. O doro anya na obi ga-adị gị ụtọ na enyi gị ahụ kwetara iso gị. Otu ahụ ka ọ dịkwa anyị nwa. Jehova ma nke ọma oge anyị nọ na ya nakwa ihe ndị ga-eme n'ọdịnihu. N'ihi ya, ọ bụrụ na anyị chọrọ ịmụta amụma ndị e dere na Baịbụl, anyị kwesịrị iweta onwe anyị ala rịọ Jehova ka o nyere anyị aka. Paragraf nke anọ. Ajụjụ Olee ihe mere Jehova ji mee ka ịdị amụma n'okwu ya bụ Baịbụl? Jehova na-eme ka ezigbo nne ma ọ bụ nna. Ọ chọrọ ka ihe dịrị ụmụ ya na mma n'ọdịnihu. Jeremaya isi iri abụọ na itoolu okwu ya nke iri na otu sịrị Jehova kwuru sị ama m nnọọ ihe m na-echere unu ọ bụkwa udo dịrị unu ọ bụghị ka ọdachi dakwasị unu m chọrọ ka ihe dịrị unu na mma n'ọdịnihu nakwa ka unu nwee olileanya ndị nne na nna enweghị ike ịmata ihe ga-eme n'ọdịnihu ma Jehova nwere ike ịmata kpọmkwem otu ihe ga-adị n'ọdịnihu e nwere amụma ndị o mere ka e dee n'okwu ya ka anyị nwee ike ịmata ihe ndị dị mkpa ga-eme n'otupu ha eme amụma ndị edere na Baịbụl bụ onyinye nna anyị nke eluigwe hụrụ anyị n'anya nyere anyị Ma olee otú obi ga-esi sie gị ike na amụma ndị Baịbụl buru ga-emezu? Ihe edere na foto eji kọwaa paragrafụ nke anọ sịrị Ịmụ amụma ndị dị na Baịbụl nwere ike inyere anyị aka ịkwadebe maka ihe ndị ga-eme n'ọdịnihu. Paragrafụ nke ise Ajụjụ Olee ihe onye na-eto eto nwere ike ịmụta n'ihe Nwanna mas mere? ndị ha na ụmụ anyị na-anọkarị n'ụlọ akwụkwọ bụ ndị na-enweghị ihe ha ji Baịbụl kpọrọ ihe ndị ha na-ekwu na otu ha si akpa agwa nwere ike ime ka ụmụaka bụ ndị ama Jehova nwewe obi abụọ lee ihe mere otu nwanna aha ya bụ Mash ọ sịrị mgbe m ka na-eto eto ọ nọ na-eme m obi abụọ ma ihe nne na nna m kụziri m gbasara okpukpe nke bụ ezigbo okpukpe ọ bụ eziokwu nakwa ma Baịbụl o si n'ike mmụọ nsọ Chineke olee ihe nne na nna ya mere ọ sịrị ha enweghị iwe ọ bụ eziokwu na mma na o nyere ha nsogbu n'obi nne na nna Mas ji Baịbụl zaa ya ajụjụ ndị o nwere mana e nwere ihe ọzọ Mas mere ọ sịrị m mụrụ amụma Baịbụl n'onwe m mụ na ụmụnna ndị ọzọ na-eto eto nọ n'ọgbakọ na-ekwurịtakwa ihe m mụtara olee uru ọ baara ya Maasị sịrị mgbe m mechara ihe a obi bịara sie m ike na Baịbụl si n'ike mmụọ nsọ Chineke paragrafụ nke isii ajụjụ gịnị ka ị kwesịrị ime ma ọ bụrụ na ị na-enwe obi abụọ maka gịnị ọ bụrụ na ọ na-eme gị obi abụọ ka nwanna mas ma ihe Baịbụl kwuru ọ bụ eziokwu ihere emela gị ma ị kwesịrị ime ihe maka ya inwe obi abụọ dị ka nchara ọ bụrụ na ịgbachi ya nkịtị o nwere ike iji nwayọọ nwayọọ mebie ihe bara ezigbo uru ọ bụrụ na ị chọrọ ịkwụsị inwe obi abụọ nke nwere ike imebi okwukwe gị ị kwesịrị iji onwe gị sị Nkwetara na ihe Baịbụl kwuru gbasara ọdịnihu bụ eziokwu ọ bụrụ na obi esighị gị ike ị nwere ike ịmụ amụma ndị edere na Baịbụl ndị mezurula olee otú ị ga-esi eme ya otu ị ga-esi na-amụ amụma Baịbụl paragraf nke asaa ajụjụ olee otu Daniel si gosi otu esi amụ amụma Baịbụl Daniel gosiri otu dị mma esi amụ amụma Baịbụl o bu ezigbo ihe n'obi mụọ amụma ndị ahụ ya bụ ka ọ mata nke bụ eziokwu ihe ọzọkwa bụ na Daniel dị umeala n'obi ọ ma na Jehova ga-eme ka ndị ma ya nakwa ndị na-ebi ndụ otu ọ chọrọ ghọta amụma ya Daniel isi iri na abụọ ma okwu ya nke iri sịrị ọtụtụ ndị ga-asacha onwe ha meekwa onwe ha ka ha dị ọcha a ga-anọchakwa ha ndị ajọ omume ga na-eme ajọ omume enweghịkwa onye ajọ omume ga-aghọta ihe ndị a ma ndị ma ihe ga-aghọta ha Daniel gosiri na ọ dị umeala n'obi. Otu o si mee ya bụ na ọ tụkwasịrị Jehova obi ka o nyere ya aka. Ihe ọzọkwa bụ na Daniel leziri ezigbo anya mụọ amụma ndị ahụ. O mere nchọnchọ n'akwụkwọ nsọ dị n'oge ya. Olee otú ị ga-esi eme ka Daniel? Ihe edere na foto eji kọwaa paragrafụ nke asaa sịrị: Ọ bụrụ na anyị chọrọ ịtụkwasị Jehova obi otu ahụ Daniel mere anyị kwesịrị iwetu onwe anyị ala ma amụma ndị dị na Baịbụl lezie anya na-amụ ha bụrụkwa ezigbo ihe n'obi na-amụ ha paragrafụ nke asatọ ajụjụ gịnị mere ụfọdụ ndị anaghị ekweta na amụma ndị dị na Baịbụl na-emezu ma olee ihe anyị kwesịrị ime buru ezigbo ihe n'obi Ihe mere iji na-ama amụma ndị dị na Baịbụl ọ bụ na ị chọsiri ike ịma nke bụ eziokwu? Ọ bụrụ otu ahụ, Jehova ga-enyere gị aka. Olee ihe ọzọ nwere ike ime ka mmadụ mụọ amụma ndị dị na Baịbụl? Ụfọdụ ndị nwere ike ime ya ka ha chọta ihe ndị na-egosi na Baịbụl esighị n'ike Mmụọ Nsọ Chineke. Ndị na-eme otu ahụ na-eche na ọ ga-eme ka ha nwee ike ị na-ekpebiri onwe ha ihe bụ ihe ọma na ihe ọjọọ. ma anyị kwesịrị ịbụ ezigbo ihe n'obi na-amụ amụma Baịbụl. Ihe ọzọ bụ na e nwere agwa dị ezigbo mkpa anyị ga-enwe ka anyị nwee ike ịghọta amụma ndị dị na Baịbụl. Paragraf nke itoolu Ajụjụ Olee agwa anyị kwesịrị inwe ka anyị nwee ike ịghọta amụma ndị dị na Baịbụl? Kọwaa. Dịrị umeala n'obi Jehova kwere nkwa inyere ndị dị umeala n'obi aka N'ihi ya, anyị kwesịrị ikpe ekpere ka Jehova nyere anyị aka ịghọta amụma ndị dị na Baịbụl. Ọ bụrụ na anyị adịrị umeala n'obi, anyị ga-aghọta na ọ bụ n'aka ohu ahụ kwesịrị ntụkwasị obi ka Jehova si enye anyị nri n'oge kwesịrị ekwesị. Jehova bụ Chineke na-eme ihe n'usoro. N'ihi ya, ọ dabara adaba na e nwere otu ebe o si enyere anyị aka ịghọta eziokwu ndị dị n'okwu ya. Paragraf nke iri Ajụjụ: Gịnị ka ị mụtara n'ihe nwanna nwaanyị?" Esta mere? Na-elezi anya ma ị na-amụ amụma Baịbụl. Họrọ amụma Baịbụl masịrị gị bụrụ okwu ụzọ mee nchọnchọ na ya. Ọ bụ ihe otu nwanna nwaanyị aha ya bụ Esta mere. Ihe masịrị ya bụ amụma ndị kwuru gbasara ọbịbịa Mesaya. Ọ sịrị Mgbe m dị afọ iri na ise m malitere ịchọ ihe ndị na-egosi na e dere amụma ndị ahụ tupu a mụọ Jizọs ihe ọ mụtara mgbe ọ gụrụ gbasara akwụkwọ mpịakọta ndị a chọtara n'akụkụ oké osimiri nnu mere ka obi sie ya ike ọ sịrị e dere ụfọdụ n'ime ha tupu Kraịst abịa n'ihi ya ọ ga-abụrịrị n'aka Chineke ka amụma ndị ahụ si o kwukwara sị M gụrụ ihe ndị ahụ ugboro ugboro ka m nwee ike ghọta ha ma obi dị ya ụtọ na ọ gbara mbọ a mgbe ọ mụchara ọtụtụ amụma Baịbụl nke ọma ọ sịrị o doole m anya na Baịbụl na-ekwu eziokwu paragrafụ nke iri na otu ajụjụ olee otu iji aka anyị achọpụta na ihe Baịbụl kwuru bụ eziokwu si abara anyị uru anyị hụ otu amụma ụfọdụ dị n'Okwu Chineke si mezuo ọ na-eme ka anyị tụkwasị Jehova na ntụziaka ọ na-enye anyị obi anyị niile ihe ọzọ bụ na amụma ndị dị na Baịbụl na-enyere anyị aka inwe olileanya na ihe ga-adị mma n'ọdịnihu n'agbanyeghị nsogbu ndị anyị na-enwe ugbu a ka anyị leba anya na nkenke na amụma abụọ Daniel dere nakwa otu ha si emezu ugbu a Ịghọta ha ga-enyere anyị aka ikpebi ihe ga-adị mma. Ihe mere ị kwesịrị iji ama gbasara ụkwụ eji ígwè igwe na ụrọ kpụọ. Paragraf nke iri na abụọ. Ajụjụ: Gịnị ka ụkwụ ahụ eji ji igwe na ụrọ na-esighị ike kpụọ nọchiri anya Daniel isi abụọ amaokwu ya nke iri anọ na otu ruo na nke iri anọ na atọ sịrị Ebe ọ bụ na ị hụrụ na ihe eji kpụọ ala ala ụkwụ ya na mkpesa ụkwụ ya bụ ụrọ ọkpụite ji akpụ ihe nakwa igwe, alaeze ahụ ga-ekewa ekewa. Ma ọ ga esite ike ka igwe otu ahụ ị hụrụ na agwakọtara igwe na ụrọ na-esighị ike. Ma ebe ọ bụ na eji igwe na ụrọ kpụọ mkpesa ụkwụ ya, alaeze ahụ ga esite ike n'ebe ụfọdụ ma ọ gaghị esi ike n'ebe ụfọdụ. Otu ahụ ị hụrụ na agwakọtara igwe na ụrọ na-esighị ike ha na ndị mmadụ ga-agwakọta, ma ha enweghị ike ijikọta aka dị n'otu, otu ahụ igwe na ụrọ na-anaghị agwakọta ghọọ otu ihe. Na nrọ ahụ Daniel kọwara eze Nebukadneza eji igwe na ụrọ na-esighị ike kpụọ ụkwụ ihe ha kpụrụ akpụ ọhụrụ hụrụ na nrọ. Anyị leruo amụma na amụma ndị ọzọ dị n'akwụkwọ Daniel na akwụkwọ Mkpughe anya anyị ga-aghọta na ụkwụ ahụ nọchiri anya ọchịchị Britain na Amerịka bụ ọchịchị kacha akpa ike n'ụwa taa Daniel kwuru na alaeze ahụ ga-esite ike n'ebe ụfọdụ ma ọ gaghị esi ike n'ebe ụfọdụ gịnị mere na ọ gaghị esi ike n'ebe ụfọdụ ọ bụ n'ihi na ndị nkịtị bụ ndị ọrụ ahụ na-esighị ike nọchiri anya ha na-eme ka ọ ghara ị na-akpa ike ka igwe paragrafụ nke iri na atọ ajụjụ Olee eziokwu dị mkpa anyị nwere ike ịmụta ma ọ bụrụ na anyị aghọta amụma a? Anyị ga-amụta ọtụtụ eziokwu dị mkpa n'otu Daniel si kọwaa ihe ahụ a kpụrụ akpụ Nebukadneza rọrọ na nrọ karịchaa ụkwụ ya. Nke mbụ, ọchịchị Britain na Amerịka esila n'ụzọ ụfọdụ gosi na ha dị ike. Dịka ihe atụ, ha so na mba ndị meriri n'agha ụwa nke mbụ na n'agha ụwa nke abụọ. ma ọchịchị a esighịzi ike otu o si bụrụ ọ ga-adịkwa otu ahụ na-aga n'ihi na ụmụ amaala obodo ndị ahụ na-alụso ibe ha nakwa ọchịchị ahụ ọgụ nke abụọ ọchịchị abụọ agbakọrọ aka ọnụ ga-abụ ọchịchị ikpeazụ ga-achị ụwa tupu alaeze Chineke abịa bibie ọchịchị ụmụ mmadụ niile ọ bụ eziokwu na mba ụfọdụ nwere ike mawa ọchịchị Britain na Amerịka aka mgbe ụfọdụ ha agaghị anọchili ha ihe mere anyị ji mara bụ na nkume ahụ nke nọchiri anya alaeze Chineke ga-akụri ụkwụ ihe ahụ a akpụrụ akpụ nke nọchiri anya ọchịchị Britain na Amerịka paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu ịghọta amụma banyere ụkwụ igwe na ụrụ ahụ ga-esi enyere anyị aka ị na-ekpebi ihe dị mma obi osiri gị ike na amụma Daniel buru gbasara okwu igwe na ụrọ ahụ bụ eziokwu ọ bụrụ otu ahụ ọ ga-eme ka ị gbanwee otu isi ebi ndụ gị ihe ga-akacha gị mkpa abụghị ịgbalịwa ka ị bụrụ aka ji akụ na ụwa a ga-ebibi n'oge na-adịghị anya ịghọta amụma a ga-enyekwara gị aka ịmata na ikwusa ozi ọma na ịkụziri ndị mmadụ ihe dị ezigbo mkpa ịmụcha amụma a jụọ onwe gị ajụjụ a Ihe ndị m na-ekpebi ime ha na-egosi na obi siri m ike na Alaeze Chineke ga-ebibi ọchịchị ụmụ mmadụ niile n'oge na-adịghị anya? Olee otú eze ugwu na eze ndịda si gbasa gị? Paragraf nke iri na ise. Ajụjụ: Ole ndị bụ eze ugwu na eze ndịda taa? Daniel isi iri na otu amaokwu ya nke iri anọ sịrị N'oge ikpeazụ, ya na eze ndịda ga enurịta ibe ha aka. Eze ugwu ga-ejikwa ụgbọ ịnyịnya na ọtụtụ ụgbọ mmiri duru ndị na-agba ịnyịnya bịa lụso ya agha. Ọ ga-abanye n'ala dị iche iche ma kpuchie ha ka ide mmiri. Daniel isi iri na otu kwuru gbasara eze abụọ ma ọ bụ ọchịchị abụọ ga na-amarịta aka ị na-achị ụwa niile. Ọ bụrụ na anyị eleruo amụma a na amụma ndị ọzọ dị na Baịbụl anya, anyị ga-achọpụta na eze ugwu bụ Rọshia na mba ndị na-akwado ya nakwa na eze ndịda bụ ọchịchị Briten na Amerịka bụ ọchịchị na-achị ụwa paragrafụ nke iri na isii ajụjụ olee nsogbu na-abịara ndị bi n'ebe eze ugwu na-achị eze ugwu na-akpagbu ndị Chineke bi n'ebe ọ na-achị enweela ụfọdụ ndị ama Jehova a kụrụ ihe ma tụọ mkpọrọ n'ihi ihe ha kwere Ihe a eze ugwu na-eme na-eme ka okwukwe ụmụnna anyị si sikwuo ike kama ime ka ha daa mba. N'ihi gịnị? Ọ bụ n'ihi na ụmụnna anyị mana mkpagbu ahụ a na-akpagbu ha na-emezu amụma edere n'akwụkwọ Daniel. Anyị mata ihe a nwere ike inyere anyị aka ka okwukwe anyị si sikwuo ike anyị a na-erubekwara Jehova isi. Paragraf nke iri na asaa. Ajụjụ Olee ọnwụnwa ndị bịarala ndị Chineke bi n'ebe eze ndịda na-achị? N'oge gara aga, eze ndịda kpagbukwara ndị ohu Jehova. Dịka ihe atụ, n'oge a na-alụ Agha Ụwa nke Mbụ na Agha Ụwa nke Abụọ, a tụrụ ọtụtụ ụmụnna anyị mkpọrọ n'ihi na ha ekweghị aga agha, chụọkwa ụfọdụ ụmụ ndị ama Jehova n'ụlọ akwụkwọ n'ihi na ha ekweghị ekele ọkọlọtọ. Ma n'afọ ndị na-adịbeghị anya e nwekwara ndị si n'ụzọ ndị ọzọ na-abịara ụmụnna anyị bi n'ebe eze ndịda na-achị dịka ihe atụ n'oge a na-achụ nta vootu onye kraịst nwere ike ichewa na otu otu ndọrọ ndọrọ ọchịchị ma ọ bụ otu onye na-azọ ọchịchị ka ndị nke ọzọ mma o nwere ike ọ gaghị aga soro tụọ vootu mana n'ime obi ya o nwere onye nke ọ na-akwado n'ihi ya ọ dị ezigbo mkpa ka anyị ghara itinye aka na ndọrọ ndọrọ ọchịchị ọ bụghị naanị n'ihe ndị anyị na-eme kamakwa n'ihe anyị na-eche nakwa n'otu obi na-adị anyị paragrafụ nke iri na asatọ ajụjụ gịnị ka anyị kwesịrị ime maka ọgụ eze ugwu na eze ndịda na-alụ Ndị na-ekwetaghị na amụma dị na Baịbụl bụ eziokwu nwere ike ị na-echegbu onwe ha nke ukwuu ma ha hụ ka eze ugwu na eze ndịda na-asọrịta mpi. Ihe edere n'ala ala peji Daniel isi iri na otu amaokwu ya nke iri anọ. Ndị eze abụọ ahụ nwere ngwa agha ọwụrụ mba nwere ike ibibi ihe niile na-eku ume nọ n'ụwa. Ma anyị ma na Jehova agaghị ekwe ka nke ahụ mee. N'ihi ya, kama ihe a ha na-eme ichegbuwa anyị, otu a eze ugwu na eze ndịda si dịrị n'iro na-eme ka okwukwe anyị sikwuo ike. Ọ na-eme ka obi si anyị ike na ọgwụgwọ ụwa ochie a dị nso. Ihe edere na foto eji kọwaa paragraf nke iri na asatọ sịrị ọ bụrụ na anyị aghọta na ọgụ eze ugwu na eze ndịda na-alụso ibe ha na-emezu amụma dị na Baịbụl ọ ga-eme ka okwukwe anyị sikwuo ike meekwa ka anyị ghara ị na-echegbu onwe anyị akwụsịla ige ntị na amụma paragrafụ nke iri na itoolu ajụjụ olee ihe anyị kwesịrị ịghọta gbasara amụma ndị dị na Baịbụl anyị amaghị otu amụma ụfọdụ dị na Baịbụl ga-esi emezu Daniel onye amụma aghọtaghị dị ihe amụma niile o dere pụtara Ma, naanị na anyị aghọtaghị kpọmkwem otu amụma ga-esi emezu apụtaghị na amụma ahụ agaghị emezu. Obi kwesịrị isi anyị ike na Jehova ga-enyere anyị aka ịghọta ihe anyị kwesịrị ime n'oge dabara adaba otu ahụ o mere n'oge gara aga. Paragrafụ nke iri abụọ Ajụjụ Olee amụma ndị magburu onwe ha Baịbụl buru anyị ga-ahụ ka ha na-emezu n'oge na-adịghị anya? gịnịkwa ka anyị kwesịrị ị na-eme a ga-eti mkpu sị udo adịla obi eruokwala anyị ala ndị Tesalonaịka nke mbụ isi ise amaokwu ya nke atọ mgbe ahụ ndị ọchịchị ụwa ga-alụso okpukpe ụwa ọgụ ma bibie ya ha ga-abịazi ịlụso ndị Chineke ọgụ ihe ndị a ga-eme ka agha Magedọn bụ agha ikpeazụ bido obi kwesịrị isi anyị ike na ihe ndị a ga-eme n'oge na-adịghị anya ma tupu mgbe ahụ ka anyị na-egosi na obi dị anyị ụtọ maka ihe nna anyị nke eluigwe hụrụ anyị n'anya na-emere anyị otu anyị ga-esi egosi ya bụ ị na-ege ntị n'amụma ndị dị na Baịbụl na-enyekwara ndị ọzọ aka ime otu ahụ ị chetara gịnị mere anyị kwesịrị iji na-amụ amụma ndị dị na Baịbụl Olee otu anyị kwesịrị isi na-amụ amụma ndị dị na Baịbụl? Olee amụma ụfọdụ e buru gbasara ọchịchị briten na Amerịka na Rọshịa na mba ndị na-akwado ya anyị na-ahụ ka ha na-emezu taa? Abụ nke iri itoolu na ise Ihe na-enwusikwa ike isiokwu a agwụla